ahụnne n'ime chineke ka nke chineke kachasị e udo niile e dịrị unu n'ebe ọ dị ukwuu site na jizọs kraịst bụ onye nwe anyị abụ m ezinwanụ na nwoke obichukwu tony eberechukwu ọ bụ site na ụlọọrụ ndị Life world Radio Ministry akala ndị Baptist Missionary Association nke mba afrika gbara gburugburu si na ngalaba nke naijiria ọ kwụkwasị n'ime olugbo elu nke dị n'ime Ibadan Ọyọ steeti ka oziọma si eru nso n'ogode ugbu a ka chineke ngozi ngozibigo n'oke ka ngọta anyị na ihe ọmụma anyị nke ụbọchị nketa taa were anyị ngozi pụrụ iche amamihe si na jizọs kraịst onye nwe eme na-ịga n'eru n'ụbọchị nketa ihe a ga-eji mere okwu bụ anyị ga-eleba anyị n'ime akwụkwọ dịka edegara ndị hibru dịka edegara ndị hibru isi nke iri na abụọ amaokwu nke mbụ ndị hibru isi nke iri na abụọ amaokwu nke mbụ ọsị ya mere ka anyị onwe anyị ebe anyị nwere oke igwe ndị ama dị otu a ndị gbara anyị gburugburu dịka igwe ojii ka anyị tụpụkwa ibu niile ọbụla ya na mmehie ahụ nke na-arapara anyị na-arụ nke ukwuu ka anyị werekwa ntachi obi gbaa ọsọ ahụ edebere anyị n'iru ka Chineke gọzie okwu nke ka onye anyị ghọta pụrụ iche gwatakwana anyị ngozi nke Chineke n'ụbọchị nke taa dị ka wee kwesị n'ihi jizọs kraịst bụ onye nwanyị eme na ịga n'iru ihe anyị ga-eji wee mere isi okwu anyị ga-abụ were ndidi gbaa ọsọ gị were ndidi gbaa ọsọ gị bụ isi okwu anyị n'ụbọchị nke taa ihe bụ dị iche iche na ihe ndọkasị ahụ dị iche iche na ihe na-ekweta ihe na-eweta ezi udo juziri n'ụwa dum niile anyị bi na ya ilezi anya fụ na achọziri ihe niile n'ọsọ ọsọ ihe niile na-agbaji ọsọ ọsọ iji wee chịkọta n'ihi na ọgwụgwụ oge ka anyị nọzi na ya anyị wezie n'ụwa ebe a na-arụzi oke ụgbọala dị egwu nke na-agba ọsọ karịa ka ha na-adị na mbụ ihe eji esi ndị na ya nke na-eme ọsịsọ karịa ka ọ dị na mbụ ebe a na-agụ akwụkwọ a na-agụzi ihe n'ọsọ ọsọ ọ dịghịzi onye chọziri igbu oge n'ihi na oge adịghịzi mata na anyị nọ n'ọgwụgwụ oge ihe ndị a niile na-emezi n'ọsọ ọsọ ọsọ ọsọ iji wee weta ọnọdụ ha n'isi njedebe ọ dịghịzi onye chọrọ ndidi n'ebe a na-eche ụgbọala a na bọs stọpụ ọ dị onye ọbụla ọsịsọ n'ebe a eke ihe dịgasị iche iche ọ dị onye ọbụla ọsịsọ ọ dịghịzi onye chọrọ inwe ndidi ma n'ụbọchị nke taa na ọsọ eluigwe nke anyị na-agba na ife chineke n'isi ụzọ ya niile na ejere ya ozi mmụọ nsọ na-agbara ya ma n'ụbọchị nke taa ka anyị bụ ndị nke chineke ka anyị bụ ụmụ nke chineke ndị nke ga-eme ihe dị ka otu wee masị chineke ya dịka kraịst anyị si wee chọọ na anyị ga-enwe ntachi ubi wee gbaa ọsọ ahụ nke debere anyị n'iru n'ihi na ụwa nke anyị nọ n'ime bụ ọsọ ka anyị nọ na ya ọ bụ na agbacha ọsọ si agụọ maịlụ ndị nke meriri n'ọsọ na-enwekwa ihe nketa nke pụrụ iche n'ihe ihe aṅụrị ogwe na-akọpụtara anyị n'ụbọchị nketa ebe ọ na anyị nwere ndị bụ anyị ụzọ gbaa ọsọ ha wee anyị ndị ama dị otu a nke bara ụba gburugburu dị ka igwe ojii ha jụrụ ebe niile ha achọghị ka anyị bụrụ ndị nke dara ngwụla ma ndị nke garịpụrụ chineke ma kama dịka ha si wee ọsọ nke ha wee bịa n'isi njedebe ka anyị nwere onwe anyị wee gbakwa ọsọ nke anyị wee ruo na njedebe ọbụna sọsọ eru na njedebe kama ka anyị nwekwanye mmeri owe na-akọtara anyị n'ime ọsọ a niile ka anyị tụpụ ibu nke ya adị anyị ịgba ọsọ nke a enwere ibu dị iche iche nke bụ ọdakwasị mmadụ na-arụ onye ahụ apụghị ịgba ọsọ dịka o ekwesị. ibu nke ekworo ibu nke adịghị n'otu ibu nke enweghị ịhụnanya n'ebe chineke nọ n'ebe mmadụ ibe anyị nọ ibu nke enweghị ntachi obi ibu nke ịhịọrọ mmadụ ihe ha ibu nke enweghị mgbaghara nye mmadụ ibe anyị ibu nke enweghị mgbaghara nye onwe anyị ọsọ ibu a niile ọbụla ma mmehie ọbụla nke na-arapụrụ anyị n'ahụ mmehie nke ntọ na aghụghọ mmehie nke kwuru mmehie nke izu ohi mmehie nke dị ebe niile dị iche iche nke akwamiko mmehie nke ifuli elu na mkpako osika ka mmehie a niile nke na-arapụrụ anyị n'arụ ka anyị were ntachi obi tupu ha n'akụkụ wee werekwana ntachi obi wee gbaa ọsa ị nwere ntachi obi n'ebe okwu chineke nọ ị nwere ntachi obi iji wee chere ihe nke o kwere anyị na nkwa n'ihi na ụfọdụ na-ekwute ọbụla chineke kwere nkwa na ha ma ha na ọ ga-ewetazi ya na mmezu ha na-achọzi enyemaka n'ebe enyemaka na-adịghị na-achọzi nwuli elu ebe mwuli elu na-adịghị n'ihi gịnị ya achọzi inwe ntachi obi wee chere n'oge nke chineke ka mma chineke o kwere gị nkwa nwa o kwere gị nkwa ego nkwa ọbụla nke chineke kwere gị ọ ga-eweta ya na mmezu naanị gịnị ga-enwe ntachi obi chere oge nke chineke ihe a na-ekwu bụ gịnị iji ndidi were agba ọsọ nke a ị nwere ndidi na ntachi ubi iji wee chere ozi ọma nke chineke iji wee chere nkwa nke chineke kwere na ya bịa na mmezu iji wee jere ya ozi ọbụladị mgbe ndị mmadụ na-akwa gị emu na-ekwu na ọ dịghịzi ihe ọbara nke fọdụrụ gịnị naanị gị were ndidi wee kwudosie ike si ee na amaara na chineke pụrụ ime ihe niile lekere ndụ jobu ndidi ka o ji wee kwudosie ike wee chebiri ọbụla dị mgbe mkpagbu ya niile lee ndụ josef ndidi ka o ji wee chere uche nke chineke legasịa ndị mma na ndị buru ụzọ gbawa ọsa ka ha ji were ntachi obi na ha ji wee were ndidi wee sogide chineke wee ruo ọgwụgwụ ọbụna dị eze anyị chi anyị bụ jizọs kraịst ntachi obi ka o ji wee jee n'obe nke kalvarị emeghị ihe akaja akwa ya emu pịa ya ụtalị dị egwu weda ya n'ala zọtọsi ọkwa bụọ ya asụ gbagbuo ya n'ụzọ pụrụ iche ọ gbagha okwu chineke kama ọ si chineke ka eme dị ka uche gị si wee dị anyị fụziri ọbara dị na ọ ọnwụ mmehie onye na-enweghị mmehie ka mụ na gị wee nwee ndụ ebighị ebi ma mgbe n'ikpeazụ ọ bụrụ na e biliri n'ọnwụ nara ike nke ọnwụ tipịa ihe niile ndị a wee nye anyị alaeze nke pụrụ iche wee nọdịkwanye n'aka nri nke chineke lezie ka esi wee wulie ya elu lezie ka si wee baa na otuto lezie ka si wee baa na ebube ihe ndị a niile ka mmụọ nsọ chọrọ ka mụ na gị ghọta n'oge dị ugbu a ka anyị were ndidi na ntachi obi wee gbaa ọsọ nke mgbe anyị ga-agbasi ya chineke ga-anara otuto anyị ga-abụrụkwa ndị nwere mbuli elu na ihe nketa pụrụ iche akụ mgbanwe anyị ga-abịa na mgbanwe akụ mgbanwe anyị ga-ewuli chineke elu ga-adọrọkwanye mkpụrụ obi wetara chineke anyị mekwanye ga bụ ndị nke ya eketa oke na alaeze eluigwe ma nke a anyị pụrụ ime site n'ike aka anyị amara chineke gabara anyị bụ n'aha jizọs gị na-ege ntị ịnabatawo jizọs kraịst dịka onye nwoke na nzọpụta gị ọ bụrụ na nke a ị pụghị inweta ntachi ubi nke a ma ọkwanị ndidi nke a ọ na-esi n'aka chineke were abịa ọ bụ naanị mmụọ nsọ na-enye si na ndị nke tọgbọrọ ndụ ha nye jizọs kraịst wulata isi n'ebe ọ bụla nọ n'oge dịgba na ọ bụla enwebeghị nke a ka anyị kpere chineke onye nwaanyị chineke nke pụrụ ime ihe niile dị ndị orugwu ndị a ndị rughọtara isi n'oge dị ugbu a chineke nke pụrụ ime ihe niile meere ha ebere nye ha amara pụrụ iche ka gbuo afa ndị nke bịakwute jizọs kraịst na akwụkwọ nke ọnwụ na akwụkwọ nke mfu na akwụkwọ nke enweghị ọganiru deba afa ha na akwụkwọ nke ndụ na nke ga n'iru mee ka ha bụ ndị nke eketa oke na alaeze leke dịkwesị ekwesị na jizọs kraịst onye nwaanyị emem ekele dịrị chineke niile imewu nka nwanne nwoke na nwanne nwaanyị gụnyere egere ntị n'oge dị ugbu a nwere oke ọṅụ n'ihi na chineke atụgharịgo oge ọnọdụ unu ga-amata na a si na ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry were eh? abịa ọ bụ na onwe akụkọ mgbaama ma ajụjụ ma ọ bụkwa na ihe mkparịta ụka unu ga-enweta n'igwe okwu 00567194193 ma na 08132900111 doka na oziọma na-adọrọ nso n'ụlọ ndị Life ka udo nke chineke nke kachasị udo na-edere n'ebe ọ dị ukwuu site na jizọs kraịst bụ onye nwe amen